ama ọ bụ Nneoma Ikere Amaechi ama onye ọba akpọ the head mistress of the school ebe ọ nọ na ahịa na-akpa ọba akpọ amazanụ ụmụashara m ọba akpọ amazanụ ebe ọ nọ n'ọgba aha skuulu akwanụ ụmụ ashram praịmarị skuul ya a sị na ọwụ ndị Chifakuta foundation eh, educational foundation fọm isi ozi aka ọ na-akụrụ anyị mkpụrụ osisi na skuulu anya na onwe anyị ma ihe mkpụrụ osisi na-enye n'ahụ and eh, mkpụrụ osisi akụkọ ya na skuulu otu ọ ga-enyekwa aka belata ma erosion ma wind control ma ihe ndị ọ na-enyekwa na so obi dị anyị ụtọ na ihe rọta rutere anyị aka site n'aka chief akụta a na-asị ya ekene anyị na-ebugara ya ekene anyị a na-asị ya na ọ gbalịala ya ndewo aha m bụ Nneọma Ikeru echi akwa m onye ọba akpa ebe a ndika la ki ji bread ata au bebe ka ara se weli ake ni mako ndika la bare ka rice wa Who can identify this? Who can tell me the name of these plants? Okay. What's the, what's the name? What's the name? What's the name? What's the name? What's the name? Good. Clap for yourself. This is a uh, avocado here.